ọdịnala bụ eziokwu ọdịnala bụ ụzọ ndụ ịma na o nwere ọlụ na-eti mkpu na-asị ụmụ igbo chigharịa ụmụ igbo chigharịa kwambosi kwambosi ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkụzi ezana ezana ụkọchitubelu onye ọma na ọrụ egide

ọnọnamkuzi chukwu abịa ma gbaa gị ume ọdịnala ya adịghị eze anụ gochitubelu onye ọma n'ọrụ ikike onye mgbasa ozi ozi ọdịnala gaba n'iru eze anụ gochitubelu onye ọma na-eje eme ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gaba n'iru eze anụ gochitubelu onye ọma n'ọrụ ikike onye eh, mgbasa ozi eh, ozi ọma ee ụtụtụ ọma nọ ụmụ ọdịnala Igbo abịakwa m n'oge awa nke eziokwu nke ọ bụ m nwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na anọdụ isi ya abụ m onye isi nchụàjà na Ugochi tubelu Ọdịnala Temple bụrụkwazi onye isi nchụàjà na ọdịnala Restoration Prayer Ministry ọ ngalaba anyị ji ekwubi okwu maka na there is power in the word of mouth ọ ụbọchị Monday na Wednesday ka anyị ji eweta nyawu ministration distance abụrụ ebara ya n'ọrụ mmụọ ọbụla ma ọwa afọ anyị na-agbado na temple ị nwere ike isonyere anyị from any part of the globe ịchọkwazi ịbịa bịa bịa welcome mana echefukwana ọsọ ọbụla ị na-abịa na temple have to let me know mgbe ụfọdụ ọ bụrụ mgbe m afụ ndị mmadụ one on one amala ike onye ọbụla bịa na ịbịa ị na-akwụgharị ọ bụrụ na enwere ike ịfụ ụfọdụ day ụfọdụ nwere ike isi ebetara aka so you chat me and have appointment with me abụgazi m onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life isiokwu anyị ji bịa taata bụ ihe niile ị kwesịrị ịgba gbasara arụsị arụsị installation na etu arụsị si alụ ọrụ lots of lies has been told against arụsị n'ọdịnala Igbo echefula na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa disemba ka na-aga n'iru ndị niile sonye na ya bụ aja na disemba 19 ka anyị ga-achịkọta ya ga-achụ aja dị iche iche gbuo ebulu mee saraka sụsọ ndị sonye na ya bụ aja ga-enwetakwa onyonyo etu ya bụ ihe si bịara njedebe den hmm? ọnya bụ ihe anyị ji wee bịa kaadị anyị ji bịa bụ MTN and globe so ọ bụrụ na netwọk ị na-eyuzu mgbe anyị ga-achịkọtara m na nkwụsị lekchọ taa ma akpọrọ ya bụ kaadị o only for my fans only ihe nwere ike imere onye fọrọ n'anya bụ share this message ka ha nụ from the horse's mouth imegoro onye a ihe niile ị nwere ike imeri ya n'ohe anyị ji bịa tata bụ life changing topic ị kwesịrị ịma as a core ọdịnala person gịnị bụ alụsị alụsị bụ altar let me call it I like to use simplest explanation ka ị wee ghọta ọfụma alụsị bụ ebe ewubelu altar dị iche iche na mpaghara ala Igbo na ala Afrịka niile bifo ndị anyara abịarị ndị afrịka na-ewuwebu ọlta dị iche iche that is etu a ndị eshia and ndị ọzọ dị iche iche si akpụ ya temple ịghọtara ya africa anyị na-agba shrine okwu mmụọ mana ije to other maybe some part of Europe Asians ha kpọọ ya temple ịkpọrọ ya temple ịkpọrọ ya shrine ihe niile a means the same thing nọtara temple and shrine means the same thing hmm. mana enwere ihe jikwa ya temple temple is ebe enwere um, nnukwu ụmụ mmụọ dị iche iche maka na ihe ama na ọ bụrụ dibịa ọbụla nwere nwere alụsị yes ọ bụrụ dibịa niile nwere alụsị yes mana fọ ụlọ ọtụ ọbụla ewu tempụl ihe ọpụta na enwere arụsị nwere ọlta e ewubesịrị ebe ndị mmadụ nwere ike ide ya ịyọ gịnị bụ altar and the purpose eji wee wubesi those temples now ọ na-abụ nlekọta ụfọdụ ndị mmadụ nwere ike isi na ha enwere ego si ya na ha aghọtara ihe ha ọdịnala works ịbụrụ kọ ọdịnala person example n'ịbụ onye bịagolo na Bogo tụbọrọ na temple ma ọ na ya alụgologhị ọrụ before maọbụ n'ịbụ onye ọdịnala you are free to come to Ugochi tomorrow na temple bịa ya ịyọ for free o nwere onye na-anaghị ego na n'ịbịa na temple ikpe ekpere ịghọtara ya o nwere onye na-anaghị ego na n'ịbịa na temple ka ikpe ekpere ntị na ị nwere ike imere onye n'ụwụ na-ebialụ na temple nwere ike jee na ọlta ikpesi ekpere onwe ihe ọbụla iji idebe maka na adị agba aka afụ nwata eze na ọnọkwa eziokwu sosia is oh, the same thing ọ na be nwa dibia ka ọ ga-abụ ọ bụrụ na ije maka e ọ bụrụ dibịa ọbụla nwere temple yes adị nsọ dị ukwe mara is that is truth ọ nwere dibia nwere ike ịnwụ just na o nwere ụlọ ọrụ mana ọ bụrụ temple enwere some certain things ga-adị na o wee bụ na temple ka ọ bụ ọ bụrụ ya ka nche ije kwuta ata mana kemgbe na arụsị dị anụ ya ya na ọ bụrụ na ebe e nwere tempụl you are free ịbịanụ gaa n'ihu okwu mmụọ dị iche iche gaa kpee ekpere ma ya ayịyọ imesịrị nabara onwe gị ihe onye nọ na onye nchụaja nọ na tempụl na-alụ bụ maọbụ aka ji ọfọ bụ to intercede for you ịghọtara ya to intercede mana ọ pụtara na gị nwee nwere ike iji aka gị pụta jee yọọ kwụrụ n'ihu mmụọ yọọ mmụọ ayịyọ so n'ugochitụọ na tempụl ọ dị very possible na ị ga-abịa esi m eze na ya na ka ije yọọ ayịyọ n'ihu mmụọ o direct you na ọ bụrụ na iwu onye ọfụ abịabụrụ mbụ jegasịa n'ebe iret ọta ga ya ayịyọ ihe eje n'ihu arụsị dị iche na temple jee ya ayịyọ izu oke ịyọsịa ayịyọ ị na-arụ onwe gị nobody is charging you so anything na enwere ike chaji gị bụ na ọ bụ na ị ka eze a na chụọrụ gị aja pụrụ iche then ị na nke ahụ ị pas atụma proses because na dibịa chụọ aja anụ na-azọcha ọka a na-ekechi ya ọnụ dibịa chụọ aja ya akwụ ụgwọ nke ahụ for the services mana ọ bụrụ ka n'iji ọjị maọbụ na ijiri ọjị n'iji mmanya maọbụ na ijiri ọma maọbụ na iji obere ego ya ụgwọ 200 naira ịyọcha ayọ debe n'ihu mmụọ ya oke ọ bụrụ sọ na Ugochi na tempụl na-arụsị anwa dịbe nna gị iza arụsị ikwu nne gị iza arụsị ọbụla ma ọ bụ tempụl ọbụla ị nwere link with ebe ya na-arụrụ ọrụ ma ọ bụ ebe ọbụla obi gị nabatara you can go there ịghọtara ya as long as na ọ bụrụ be normal dibia ọdịnala dibia nwere ike ịwụ jos ịbịa you must pass through ka ọrụ ọrụ ọrụ dibịa alụ ọrụ ya akwụ ya ụgwọ mana ọ bụrụ ha na-ebe nweta mpụ ma ọ na ma ọ bụ okwu mmụọ ọbụla ọ bụrụ na okwu a na nna gị yes yes gị nwa na-ene manya okwu a na nna gị ma ọ bụ arụsị be nne gị ma arụsị be nna gị ịgbachi n'ọsọ yes ihe ị na arụsị be nne gị ma ọ bụ arụsị be nna gị bụ ịbịa iwelu ọjị ọ bụgo nọọsụ ọjị ọjị 200 yes iru ebe ọ bụgo na arụsị dị be nna gị jekwa onye nchụaja aka ji ofe arụsị be nna gị yes ma ọ wụ okwu a na be nna gị si ya na-ebialụ ka ikpe ekpere n'iji ọjị wee bịa believe in me the person will never turn you down ịghọtara ya etu a ka ọ dịkwuru gochitu na temple onwere ụbọdụ will turn you down because onye ahụ agba onye nchụaja ihe ọ ga-emedewe bụ olivie gị to the place enwere ike ịmara ha ka ihe niile si wee dị ọnya wee ele idi gị toe tempụl ọbụla ije that okwu mmụọ ọbụla sị gị na ebe a bụ ihu ana ma ọ bụ ebe a bụ ihu mmụọ ya wụ na tempụl si oge na ebe a bụ ebe otu igba nijele nọ na ebe a ebe ihe dị na nchabụ nọ ee eh, ma ọ bụ na ebe a ebe a dọrọ ana dị temple so ebe ọ ị chọrọ ije ịgwa onye ahụ ịgwa ana onye a na ebe a ka ị chọrọ ije nke bụ eziokwu na ọ ga-eli di gị iru ebe a isi a na iji ọjị bịa iji ọjị bịa ihe ọ ga-eme ewu ọ nọrọ n'oche ebe ọ na-anọ ọ nọ n'oche ebe ọ ga-anọ eyo mmụọ kpọọ mmụọ afa mmụọ nọ n'ihu ya afa si ya na iji ọjị bịa ịyọcha ayọ niile ị na-ayọ otidere uhe ọfọ si etu anyị si ya ya gazie ị nabara onwe gị mana ihe na ụlọ ụfọdụ ndị mmadụ na-asị na ọdịnala yes because na ịmarọ and because of na ụtụtụ n'ime ụlọ bụ yes ijide ego iji alụ ọrụ dị n'ụzọ gị lụọ mana ọ bụrụ na ijide ego no na ọ dụrụ ọbụ na ọ Adị mmụọ mana ọ dọrọ ihe mmụọ na-achị aka obi gị ọ na ị bịara gbuoro mmụọ efi mana obi gị adịrọ ọcha ya ị na-eme na nkịtị so ihe ị kwesịrị ime bụ ọ na agbachara gị afọ nwee ihe agwasịrị gị ga-eme ijiri ego ihe dị mkpa n'obi gị gwa mmụọ ịchekwa n'ime ihe mana ijiri ego ọ bụrụ ofu ka iji ego ime were uzi maka na ile ọma ka onye ji na ji aga n'okwu yọzie ayịyọ mmụọ ga-emere gị ihe ịchọrọ so ọ bụgoro mara ọsụ gochi na temple ọ bụgoro na arụsị be nne gị ma arụsị be nna gị na krismas a goro ọjị 200 naira ọ bụgoro na onwere ihe ọzọ eji iru ebe ahụ nwere ka aka ji ụfọdụ ebe atọ ma ọ dasị a nọọsụ ọjị ka eji bịa ọ ga-eme gị ala ikwuchi okwu dị ọfọ onwere choice si no ịghọtara ya ehe maka na ọmụ onye tụrụ okwu ka o ji a n'aka ọkwa eziokwu so onye ahụ ihe kwesịrị ịma ịnọzi na be gị na-asị ijiri ego na ihe niile a na-eri ego maka ehi na ijiri ego ee eh, gbasie nkịtị mm, ọ bụgoro na ijiri ego mana truli n'obi gị n'ịma na ijiri ego mana n'obi niile na ikwesịrị ike were sọ ọjị jee enwego ndị ji sọ ọjị but today ọnọdụ ha gbanwego ịghọtara ya na na ebe arụsị installation of arụsị arụsị niile nwere ihe kpatara eji wee mee install arụsị simple means okwu mmụọ alụkwụsị ịghọtara ya e enwere okwu mmụọ dị iche iche ha niile bụ mmụọ dị iche iche mana nketa ọbụla nke ọbụla gboro ka o si alụ ọrụ ka mma alụ ga atụ enwere e, sekretris niile bụ mmụọ yes enwere sekretris bụ mmụọ especially nke abịagoro activate ya ino mawa ya akwa ihe ọ pụtara bụ na epe ego homage to that secretary enwere e e akwa ọkalete akpụ ọkalete a na-akpụ ya akpụ ndị mmiri ịghọtara ya so ọkalete bụ nwaanyị so akpụ ọkalete a bụ arụsị akpụ ndị mmiri hmm. ị na-afịa ọya ngwa akwụkwọ ka akpụ mana ọma enwe ogwu n'ahụ nke na-enwe ogwu bụ akpụ ndị ichie enwere ọjị enwere ngwu adị mana ngwu for justice ọnya ka eji asị na ọmụgbọ egwu ngwu na mma na onye ike ama datara onye anwa nkọ is for justice etu esi wee nwee ihe na-abụ mmụọ kwa ọ bụ o nwere arụsị ị ga-abịa na n'ihu ya efu alụsị anwa efu ngwu efu ọkala ọkalete efu ọbụrụ ụlọ asịba anyị enwere ngwu enwere akpa ọkalete enwere ụlọ sekretaris enwekwu atụmeni ah, na etu a ka o si wee dị ee so nke a bụgoro ofu denu nwezie arụsị like arụsị nwere mmiri enwere arụsị nwere mmiri yes ngwa ndị nwere ike ije na mmiri nwa nne nwaanyị nwee mmiri ya nwere ike ọ bụ na esi nọ ngene ha ejie kugota ngene anwa n'enu ana na-awapụrụ ya ọjị na-agbakọ ya nne nwaanyị ya bịa ya ya nyụrọ ihe detu a a na-agwara ya ọjị na-atụ nzu na-atụ edo ọ na-asara ihe ha na-ayọ arụsị ka ọ bụ maka na arụsị nwere mmiri ọtarịa so fọmeshọn ọf arụsị niile abụrụ ofu nwekwa arụsị dị iche iche obodo hibelụ maka iyi one ọdịọdị ihe eji hibe arụsị niile abụrụ ofu o nwere arụsị ehibelụ ka ọ na-ebring justice nwee nke eyibelụ for ije ọgụ yes like amadioha eh, like olas e nwere ụfọdụ arụsị edebelụ for justice nwee ndị edebelụ for iweta bringers of good messages ndị na-enye nwa like ogbugbo so arụsị ọbụla nwere ihe ọ na-alụ nwekwa ihe kpatara ndị ichie ndị okenye mgbe gboo ji wee kpọta onye bụ arụsị ụfọdụ nwere ike onwe ihe na-eme n'obodo ewee kpọta onye bụ arụsị enwere prịmarị asinment na patikụla arụsị na-alụ enwere arụsị na ọrụ ya bụ imentenu the sacredness of the land it dare not go against or defy the land ya ọrụ ya bụ the sanctity of the land now those arụsị ga-ensure na nwaanyị nọ na di ama agba n'ilo n'ime eje were ihe ọbụla bụ ihe ana n'ime eji faịlụ etu ọbụla ihe ọbụla bụ ihe obodo na-asọ nsọ ime ya inwe problem bikos those arụsị anwa emere install kpọtuo ya for that purposes nwa arụsị wụ for protection like example na be anyị anyị nwere bandịrị wute ọzọ bụrụ mana olden days enwe ndị a na-akpọ ndị agha abam a na-esi abịrịba akpa abịa ịgbarago na olden days etu obodo si enwe a na-akpọ nwere obodo ya ahụ ha bịa inwe ike ịchụpụ obodo nọ gị chụpụ ya ụlọ akpachi everywhere so obodo ụfọdụ na-abụ ha na etu a ha ejego ndị agha aba mgbe anwa ka a chụba ụlọ ka ma na ụlọ ga-apụ ka ha nọchie so e wee na-achụ ndị be anyị mgbe anwa ka anyị pụọ ndị be anyị wee kwechiri ebe ọ bụ na ha kwesịrị na ha ma agbarata ọsọ ụfọdụ ndị ụjọ bịa because no from time to time enwe attack yes ụfọdụ gba ọsọ mana anyị nwa <laughs> anyị nwa bụ ndị iyi ọ bụrụ imugochitwu na temple ma na for mugochitwu na temple to about five post ị ga-enweta stream kewara anyị n'ọzọgbo mana my forefathers refuse to go <laughs> yes na a na-enwudo agụ n'aka ha wesị na ha amapụ ihe a meziri onwe ha otu alụsị a na-akpọ ụlas yes wee mee install alụsị agba alụsị eji ji all ọ data alụsị ka eji wee stop ndị agha abam from making any further encroachment into Orifite. So they are not saying they about five pools away from my house to the boundary ebe nwere river kewara anyị n'ọzọ ịghọtara ya mm-hmm. mana wụta adata arụsị ha chọrọ ka anya anyị ọsọ ha na-eji egota ndị agha aba iji e wee bịa ọgụ ihe njiwe kọwara gị akụkọ a ka ịmata na enwere ihe kpatara pọpọs ihe e ji wee nwenye bụ arụsị ọbụla ị bịa na ya bụ arụsị arụsị a nwere agụ arụsị a nwere egbe arụsị ejije ọgụ ije okwu arụsị a na ị ga-afụ ebe agbụrụ ebe o ji egbe ịghọtara ya arụsị ejije ọgụ so bịa ya bụ arụsị a bịazie mozie arụsị ndị ọzọ niile ịmara onwe ka mmụọ si arụ ọrụ ịkpọtuo mmụọ kịta ịfụ na with ọda mmụọ dị iche iche a na-abịa maka na ka ha ka erikọ ka ha nọ wee na-alụkọ so etu a ka esi kpọtụ asụ arụsị ọda nwere ihe eji kpọtụ ya and for a reason nke loss of life was told against ọdịnala ụfọdụ ga-asị gị na-egburu nwaanyị na-emere nke a na-eji arụ nwụọ ihe na-agba asị ndị ụka sịrị ka e nye just give um, uh, give a dog a bad name in order, in order to hang it so because of that some people dey pour the bad water with babies nke bụ eziokwu na some of those things lies yes adị m eme argue na o nwere some pockets yes here and there ebe out of ignorant of the then chief priest or out of ignorant of the, that some elders wee mee mpụ n'ụdị dị etu a thinking na by doing so na ọ ga-eme mmụọ dị etu a ka ọ na-apụ fafa fal ebe ọnwụ na-emere ụdị ihe dị etu a nke bụ eziokwu jee na mmụọ ọbụla efuru na-emere ụdị ihe dị etu a ma ọ bụ na ị nụrụ na-emere ụdị ihe dị etu a with fact bụrụkwa nke ya sị yes ijee na ụdị mmụọ dị etefu na ha nọ n'ọnụ ya because na ọ bụrụ original plan of ọdịnala Igbo ọdịnala Igbo does support bloodshedding ya ebe ọ bụ na emere bloodshed a ga-akpụrịrị alụ na be anyị anyị nwere agbụ alụ mana onwe a na-chi prisi ọbụla nọchalụ na okwu mmụọ ọbụla a ga-agba afa marụ na onye ahụ metara ahịa alụ why savin as a chief priest asị aka ji ọfọ o meta ife alụ a ga-akwụ alụ na ya bụ okwu mmụọ bifo anọda chief priest eteki e, e, ova ịghọtara ya so o nwere some chief priest nwere ike out of their own ignorant mee mpụ na ọtọnọ imedizi because of that condemn mmụọ ọrụ okwu mmụọ niile na ha bụ ise ma ọ bụrụ eziokwu yes some of those arụsị was like installed by the particular clan like in our place now ọ bụrụ na mbụ the eldest man na my clan m ga-efe arụsị na polas ụlas ị ịnọgo na temple ma ịfụ na the arụsị na almost face to face my house yes mana o nwee na-efe for now who the eldest our clan that arụsị anwa the our entire village nwee mana ndị ọbụ ọrụ ha inye nri bụ our own clan ọ bụrụ onye ọbụla bụ onye vileji e, e, um, ezumere ọrifte ga-efie ọs our own clan ihe ọ pụtara abụrụ our own nna nna nna bụ ndị jikọtara aka wuti ọfọ onye ọna wuti ọfọ ya enwee kpọtụ onye bụ mmụọ tide ọfọ na ya ịghọtara ya yes anyị nwa bụ ndị aka ji ọfụ ga-anọ na mmụọ the descendant of those elders mere stọọ eziokwu na the arụsị ga-arụ ọrụ for the entire village mana the elder the descendants of those elders mere stọọ ọha the only them ga-abụ the aka ji ọfọ na the mmụọ now o nwere ihe dị ka iji mmadụ mana enwere ihe nwere ike imegasị obodo ụfọdụ nwere ike a anụ ọgụ out of the only ignorance of the then maybe the leader the akaji of then if the person is not onye the spiritually enlightened n'uche nke onye bụrụ mmadụ enwere ike enye nwudo onye nwude n'agha ọsị uche ya bụrụ ka onye gbuo rie mmụọ ka mmụọ wee na-apụ apụ ihe agba ọtọ nọ mmụọ dị not as ọ bụrụ taa ka ụdị ha bidoro ka m welu soro ịma wee marụ gị atụ ihe ịmaghị maka na ndị ma nkụzi mana m na-alaik ihe ọmụmatụ maka na ị na-egosi nwata awọ n'ikpe okwute na-emetụrụ ya ya aka maka na awọ na okwute yi na onwe onye a na-akpọ Abraham o wee bụrụ na o chekatara na atụ ofu nwunye n'ubi ya ihe a na-agwa gị ihe mere na taim time and oge ahụ ka mmadụ letu obit open na mmadụ na-enweta meseji directly unlike ihe agbụrụ agbụrụ agbụrụ na-adị n'iyi agbụrụ ndị mmadụ mechigoro the spiritual channel eji enweta message so dị afọ ndị mmadụ ehi na-ehi ifuru na-aga n'ọchịchịrị now n'oge nke a ndị mmadụ ka dịta enlightened closer to the creator okay oge awa ndị mmadụ dị closer to to natural forces so they receive more message more direct Abraham wee jejide jide nwa ya wee jee kee ya agbụ kee ụkwụ na aka thinking na ka o were ihe o nwere wee chụọrụ chukwu aja n'oge na obi chukwu ga-ahụ etu a maka ya bụ aja chukwu oke wee sị what what are you doing want to murder no si ọkụ akọkwara nwa jee gụọ na baịbụl si ọkụ akọkwara nwa ya rerizie nwa immediately ya were eburu wee chụọrọ ya aja God have told you ihe bịa n'obi never you use any human spirit for any aja whatever but had he been chukwu okike kept silent Abraham would have used nwa ya and ọ bụrụ na o nwa ya today ndị mmadụ ka ya na-eyuzu nwa ha on the flimsy schools that Abraham does that ịghọtara ya so ihe nna-achọ gị bụ na ọ bụrụ na ọ ga-ekwe gị mee itinye n'aka na ya chukwu oge can never support such so mana dịsi agbụrụ adị blind mmadụ nwere ike jiri aka eje were mmadụ jee gbuo si na ya nwere onye ziri dịrị gị ọ out of the abundance of the heart the mouth speaks ụfọdụ obi ndị mmadụ dị very dirty so nwere excuse ị ga-enye m n'ọnya ka iji wee gbuo mmadụ mma nke ndụ ọdịnala from at shedding blood so onwe onye ọbụla onwe enigwe ọbụla e nwere fact na akaji ọfọ ebe anwa mere stọ ma ugbu ọchụ o mere mpụ mgbe ọnwụ na o ji si ebe a bụ a ga-akpụrịrị alụ dị a maka na emere edisekretịrị dat mmụọ anwa arụsị niile bụ entities of powers ndị na chukwu na mmadụ ozi however by their work they normally come across man let me give you an example another example ndị ụka ọbịa kọwara na-enwere ihe na nin nine of angels ọkpa eziokwu na-enwere cherubim seraphim na-enwere thrones na-enwere angels na-enwere archangels etc ọkwa eziokwu ndị a niile ewu ndị ekere ọrụ eke a ga-agwa gị na archangel Gabriel na ọrụ ya bụ maka ije ozi na enwere onye nke ọrụ ya bụ Michael na ọrụ ya bụ Ijeọgụ ọbụ eziokwu etu a ka esi kekwa ndị njelu nke Chukwu bụ agbọrọ alụkwụsị n'ala Igbo o nwere ụfọdụ arụsị bụ emere ha install for alụkwụsị because na ụfọdụ arụsị emere e install to mek sure the sanctity of ọdịnala Igbo na ịma akpọ nwunye mmadụ ụfọdụ arụsị na-etu anwa forbid dat and frown as such act so ebe a ka eji wee gwee the word alụkwụsị alụsị for short so most of ahụ si emere store to protect the sanctity of the land eh? then ebe a kpatara eji nwe that word alụsị alụkwụsị now enwere alụsị dị iche iche nwere ihe ha na-alụ enwere ndị ọrụ ha for justice enwe ihe a na-achọ furu efu ma ọ bụ na mmadụ na-agọ na ọ bụrụ nya nwe ma ọ bụ na imegidere mmadụ ọ bụrụ na a ga-eje chike for justice ka amalụ onye bụ onye mere ihe a echefula na ihe a na ihe mere thousands of years some of this arụsị nwere thousands of years ka e mere stọọ ịghọtara ya na onye ji enwedo ozi arụsị ahụ store bụ na na achọrọ justice ịmara mgba ndị ọcha ajara butere anyị gọọmenti wee butere anyị polisi butere anyị kọtụ judiciary mana mụ na gị ma na those their police and judiciary at least as afiya anyị nwere na Nigeria is matter of who pays the piper you ten to two ọkwa eziokwu even to for you to fight for your right na obodo a you must spend fortune you spend bi ego for your own justice o even when government nyere o DPP ka ha kpechitere gị ị ga-ada ewetakwa some money if not sorry bụ afa gị onye ọgba ya izi ya so ịnweta justice adịrị ya so mgbe n'ọdịnala igbo bifo ndị anyarị ala ọlịla ịbịa afrịka ndị igbo afrịka nwebụrụ sistem of justice etu e, ebe a na na-achọpụta eziokwu ọbụla zoro ezo ọ bụrụ na mmadụ mere ihe ọjọọ na-asị na ya emerọ akpọrọ ya jebe n'okwu mmụọ ruo ebe anya ṅụọ iyi to prove his innocence ọ bụrụ taa ka ọ dị na ebi na agba ochie ancient time mmadụ na-eje na mmụọ wepụ to prove ya innocence so ọ dịbadị so ọ amere ụfọdụ arụsị in store for to bring justice n'obodo ka nwa mmụọ ghara imere nwa ime megide nwa mmadụ ka nwa mmadụ ghara imegide nwa mmụọ o bring justice n'etiti ndị ọbụla na-enwe dispute esi na ọ ga-enwe ihe a edukashọ edukashọ nwa nwere iyi okwu mgbe nwụchazi iyi iwelu ịghọtara ya so all kind of to maintain law and order in the society oge enwere ọdịnala eh, na-achị mana ndị ọcha adadịbazi bịa wepụtazie because of na ha abịago studie our own agwaghị na civilization standard in Africa mgbe ha bazi studie how the alụsisi alụ ọrụ ma etu enwe justice and everything ha sikwa etu a wee hibe dia own eh, judiciary and the police system example ọ bụrụ na mmadụ mejọrọ gị ndalụghị oke gị na ike dị ya n'aka ihe ị nwere ike ime ị nwere ike ibeku mmụọ ibeku mmụọ ịkọwalụ mmụọ si ya dekwa dekwa na onye na etu abịa anara gị ihe gị ịkọrọ ya exactly etu ihe gị na onye anwajara ịsịkwa na asị imesia ya ihe aka ji ụfọdụ mmụọ a ga-eme bụ iziga na onye ahụ ịkọmplen na about ozi si ya ya bịa na-ewetara ikpe na mmụọ dị etu a a na-eme expect na onye anwa ga-abịa bịakwuru ọnụ ya mana ọ bụrụ na onye anwa kpọọ ekwo nkụ debe ahụ na ofe ezurie nri na ya karịrị egwu na ya ma abịa ekpere ikpe gaba n'iru ịghọtara ya enyecha ya taịm ahụ enye ọnwụ na taịm a mee laps ihe a ga-eme ewu agwa ya edupụzie mmụọ ya gaba n'iru na ikpe ikpe ara aga n'iru ịghọtara ya ọ bụrụ na ekpesi ikpe na mmụọ etu mmụọ si ekpe ikpe wụ na mmụọ ga-eje kọntaktị mmụọ ọbụla dat pesin na-eji ego wee debe ahụ na ya karịrị egwu na ya na-eburu mmụọ be nna ya anụ ọ ga-eje miti mmụọ be nna ya agwa kọwarịa ihe imelụ ịghọtago and why you should face the consequence ọ bụrụ na iwu ezigbo onye ọdịnala mmụọ be nna gị a ga-abịakwute gị si gị na-atụrụ na arụsị gị ji aka ije satụrụọ ịghọtara ya mana ọ bụrụ na iwu ofeke mmụọ egbuo gị maka na nwadụ mmụọ anyị akọmplen bikos eneghị anya nwere mmụọ na-aba akị gị ị na-aka n'anyị ọ bụrụkwa na imejọrọ mmadụ nara oke mmadụ rie atụọ gị na-arụsị ịsịkwa na igbu odogwu ka ịdọ ọcha ka ị ghara ije nke bụ isiokwu na ọ bụghị ha na aka gị dị ọcha you must ọ bụrụ na anyị na tara aka na ị nwere ike ịbịa ihe ị ga-eme bụ ị gwa ha na ịnọ enwetara aka ọ bụrụ na a ga-etinye voice na voice note ma ọ bụ na ị ga-ezite mmadụ ka anụ ya on side of the story possibly ha nwere ike isi kama gị kwuo na voice note instead of izite mmadụ maka onye ị na-ezite amụrọ nke bụ eziokwu na achọ ka ọnụ na anụ n'ọnụ gị mana ọ bụzie niile n'anya na onwe gị na-edara iwu na imejọrọ onye a nwanne ị gwa ha tems etu ị ga-esi wee gị onye anwa mee ihe a na-akpọ restitution ka ị nwere onwe gị na mmụọ agbakwara aka ọ bụrụ ghara na ezigbo arụsị gịnị ya amara aka o meghị n'izu o mee n'ọnwa ịsịkwara e na atụrụ na alụsị ịsị ka ka irie ihe onye a na onwere ihe o mewuru n'igbo odogwu ichebue na ụbọchị a mụrụ ike na mba ka a mụrụ ibie onye awa ji ekọsara arụsị abụrụkwa ewekele ọkwụ onye dị smart onye ghọtara ha things work ga-eje na arụsị maka na ihe ọ pụtara o jije na arụsị n'ọdịgo ọ or oh, use one all avenue, available avenue to talk to you, but you keep threatening the person. Or oh, you now na onwere ihe o mewu. Na riri egwu n'ihi eri ego a na onwere ihe ọ ga-eme. Mmụọ ala ala ka ịnụ nke isi na onwere ihe ọ ya eme ma akpọ gị na mmụọ isi na onwere ihe ọ ya eme. Ị nwere ike you can dodge, you can run, but you cannot hide. It's just a matter of time. You can take one year, you can take two years, you can take three, you can even take four years. ma mmụọ ma gbunye gị anya ịghọtara ya hmm. so mana ọ bụrụ na aka ga adịrọ ọcha ga o setụrụ ọ bụgoro na ijirọ jee gwa ha na ijirọ kụzie etu ị ga-esi wee mee ma ọ bụ kpọọ onye anwa na-asụ ọ bụrụ onye kwetara ụlụ ka gị na-esetụrụ onye wepụtazi okwu na mmụọ gị na-esetụrụ mana ihe na-ebutekwu ya bụ n'utu ọnụ ọjọọ idewe ọ bụrụ na onwe onye iji ụgwọ ji na-etiri ọnụ ọma nke bụ eziokwu na ọ ga-ebutu so and o nwere mmụọ na-ekpe ọ bụrụ na gị na mmadụ mee biznes and ị gwara onye a na biznes ya wee tụ aka o siri nke a dị iche ọ bụrụ na o nwere ihe mee ya biznes ka a dị iche mana ihe na-ekwu mgbe ị na ere anya ịma na ihe a bụ biznes gị na mmadụ mere and na ego a pụta ịkụchie ya n'ihi eriwu ya mmụọ anyị emere gị ebere so mmụọ bụ ihe eji eme igwe nkwụmọtọ onye na-arị ihe ofe iruo na ya ike gị na ya na ya ma eso uje polisi mana ya ma eso uje kọtụ maka na onwere ego ọ ya eji wee mee ya bụ kesi ifolo normal arụsị method bụ the cheapest and the best method it's just a matter of time mana akwụkwọ na ịtụọ mmadụ na arụsị ya adịnaghị ọsịsọ ọ bụrụ gị ga-agwa mmụọ onye ikpe mara ọ bụrụ gwara m gị agwa mmụọ mgbe ọ ga-eji kpee onye ahụ ikpe ịghọtara ya it can last for years o oh. yes it can last for years the person can run o onye ị ga-atụ na arụsị instead of ịbasatụrụ onye anwa oje na-eje egbugasịrị mmụọ na-eme bribe na-egbugasị na-ete nke na by na ọ ga-ana free example ọ nwere onye ya akpụpụ na polish kama ọ ga-abịa ka gị na-enwe udo ma ọ bụrụ okwu buje anọda steshọn ma ọ bụrụ okwu jee zon 9 ma ọ bụrụ okwu jee zon 13 ọ da emeghere ihe niile ahụ toshio yu na ike dị ya n'aka ma ofe iruo na ọkpụgharịba gị etu a na ike ga-agwụ gị abakwa na kọtụ o nwere ike ekpebi ime ha ojewe high court for ha high court ojewe appeal court for appeal court ojewe supreme court filu ya agbalịrị gị ego na ị nwere ike ịnwere nwere ike ijegọtasị ike agwụ gị so n'ọdịnala Igbo bụ na-ekwuru ihe anwa ọ bụrụ na na na example na-ewepụrụ okwu na court na-ewepụrụ okwu a na court wee gwa gị wee court wee sendie sendie court belief ka ọ bịasa sa avụọ gị notice of the pending case ị nwere na court i wee ya na ịma abịa receive dachi akwụkwọ abịa court believe weta o azụ gwa kọtụ na ị na-adọji service mee kọtụ ga-eme kot wee nye ọda ihe a na-akpọ uh, uh, substituted service o nwere ike asị ya jee na newspaper jee publish ya na national newspaper ma ọtị jee madoro uhie na dọ ma ọ na geeti be gị kọtụ kwuo a na-eto ekpere ikpe gaba n'iru so ị nwere ike ịstọpụ justice by n'iji aka gị na-adọchị ya agwala m na sistem gọọmenti sistem of justice bụkwa the same thing with ọdịnala kama na ha ji eje fine tune chaa ya wee establish their own so jọji ama eji because of na na-adọji ka a ghara ịsa agụ akwụkwọ kọtụ wee kwụsịzi ikpe ikpe mbana so n'ọdịnala igbo atụọghị na mmụọ amaeji eh, e e eh, because na ị na-ada ọcha ịbịa ka ị bịakwuru ọnụ gị kwụsịzie justice no eche ehiche ha abụghị ha yebe agbapụ egbe dịbụ mmụọ and no guilty conscience na-egbukarịa bikos na igbe onye ikpe mara ịmara ikpe mara gị so etipụ mmụọ igbughi udibere izi so ihe na-achịkọwa bụ arụsị ọbụla bụ ezigbo arụsị arụsị ga-adị ile based on na onye na-enye ya nri the sanctity and the aka ịkwụ of onye na-enye nri ọ bụrụ na atụrụ gị na-alụsị truly na atụrụ gị na-alụsị yes ọ gwara ndị nwere ike igwu wayo kpọọ na atụrụ na mana ha bụ ewe of verifying na truly na onye akpọrọ gị bụ from aka ji that particular mmụọ ịghọtara ya jee ebe a jee zara ọnụ gị mmụọ anyị egbughị n'ibia ị abịazara ọnụ gị ekwu ya etu o si wee mee ọ na ha dị satisfied na ihe e kwuru eme ekelu na udo onwe ndị na-eje na mmụọ edebe eme ekelu peace mana ejezi ebe a afụzie na onwe onye si na ya ma ekwe ekwe ma ya ekwe ekwe then agwazie mmụọ ya jee find for justice mana the best way is gị nwa na onwe gị ije zara ọnụ gị esikwara na onwere ife na-eme maka na ka ịma nke a ị mara nke ọzọ tụọ ego ọzọ ịgba ọ na o nwere mmụọ mmadụ nwere ike ịtụ gị na arụsị ịtọ yes onye nwere ike igweje keesi ebe awoje ebe awoje ebe awoje ebe awoje ebe ịtọ satụrụcha ahịa ịtọ awa ka achụgharịba gị ị na ihe bụla a ga-achụ gị mbịaka mbịaka ịghọtara ya so ihe nna achịkọwa bụ alụsị abụrụ ihe ọjọọ all part of ọdịnala Igbo to maintain justice maka na arụsị na-ekpere onye nwere onye ga-ekwuri ya onye nwere ego a na-adara ya oke ya ochie nkechi ije polisi mfadụ bifo oge arụsị ji wee dịsefụ polisi adịbara mana ọtụtụ ndị mmadụ taa ka na-eyuzie for justice so onye nna achịkọwalụ gị bụ ọ bụrụ na mmadụ mejọrọ gị mana ị nwere ego iji eje court yes you can bring it to any deity of your choice and seek for justice especially arụsị onye na-efie ma ihe ọ na-eme ọ na-arụ ọrụ ya so ịgbakwara nkịtị na-atụrụ na arụsị ma ọ na-atụrụ na arụsị gba nkịtị na o ebe anwa negotiate negotiate ya gwụọ yes ikpe ma gwụọ na ikpe gbara gị yọzie fọmesi etu a ga-esi mee mbada ka a sụọ mbada nri maka udo obi mana ịdịkwara stọbọn ịdịkwara na o nwere ife na-eme ọcha ịnyụ anwụ ya nyụọ anwụ na gịnị nwara mere ihe niile ị na-ekwu ụba nza mgbe mmụọ bịa nwere ihe imewu esigoro na ịgba ịgbanye na mmụọ ọzọ nye na-eme ihe etu a mmụọ bụ mmụọ ọnwa oge ọ ga-eru ọ ga-eburu kọmplena jekwa mmụọ anyị jere na nke esi a na ene ene ihe etu anyị mere two of them will judge truly need guilty and therefore nke ahụ ịgbakwuru will give chance apịa gị ezigbo ịtarị ịghọtara ya ịtarị mmụọ so ihe nna ikwu bụ ekete matagoro ọdịnala igbo ọdịnala igbo ijegwara na be dibịa si ya gị ọgwụ ka o gbuo mmadụ na mmadụ mere nke a ma o nke ọzọ nọnsọ ya ha because ọgwụ ọbụla ị gwọrọ dibịa ya kpọrọ ya afa mmadụ ya gbuoro gị onye dị etu a aka gị adịgokwa n'ọbara mana ọ bụrụ na mmụọ ka ije kọmplen nụọ mmụọ abụrụ ọgwụ yes arụsị ka na arụsị abụrụ ọgwụ arụsị ga-efuru ọhịa bata o ji egbu oge ọ ga-efu normal proses kọmplen ọtụ mmụọ soja bụ onye ibinu mmụọ soja bụ onye esosi yes na nwa a emere ọfụma na ọ kwesịrị ka e bula ya ya nyetago den mmụọ ahụ enye gị akụ e wee taa afọ ihe imeta ya so ọnya etu akpa alụ ụlọ ọfụma esikwara e na onwere niile je na arụsị dị iche iche maka iyi atụ ọgụ na arụsị si n'ime eje ji ebe a je egwuru ọnụ gị o n'izu o mee n'ọnwa mma akwụsị ebe ọnwa ajụjụ ọbụla ị nwere n'ihe anyị kụziri tata gbasara arụsị na eto esi m arụsị install na eto arụsị si alụ ọlụ ọzọ ihe ndị a ka anyị kụzi taa sendịalụ meseji na WhatsApp ma ọ bụ na ịchọ ka agbalụ gị afa mmiri emi meseji na WhatsApp 0805 7837672 I repeat 0805 ka mgbe kaadị aga anyị ji na-abịa anyị ga-ebido na Globe anyị oli awa fans ọ bụrụ na netwọk anyị na-agba abụrụ netwọk ị na-eyuzu please jump and pass o nwere ndị ga ege meseji a letter today on Facebook nwee ndị ga-ege ya na through our other channel social media handles from YouTube TikTok and so hmm? for Glo 500 31 32 38 45 46 87

87584 for MTN map two times One nine two eight seven two three three four three. let me call for the last time One nine two eight seven two three three four three. n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ekwubie nwe okwu ka ha rabụ ndị niile sonyere anyị n'oge awa nke eziokwu ndị nọ n'oru na ndị nọ n'Igbo distansị abụrụ ebara ya a sị m ebe ọ bụla ha nọ may they receive ndị niile nọ na bondage may they be liberated may whatever they have lost be restored n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ya gazienụ ịnerecha vidiyo a shịarịa ndị ọzọ daalụnụ